Ndibo. good morning, good afternoon, and of course, a very good evening, ebe um, Oh, ị am Ọ mụnwa bụ Okwuluọra ndị Igbo. And uh, anyị ka nọ n'ọkpara square. I nọ n'ọkpara square, biko nụ. Ndị Igbo very very far. This is Rosette electric car made in Enugu State in Ibo land. Now, the owner of this car you are seeing here is a man from Isuoshi. Isuochi is under Umunochi local government area in Abia State. And this car company is called, it will be officially opened by next year in Aba, Abia State. Now, from what I heard, the governor of Abia State, Dr. Alex Oti, has given the owner of this car a place where he's going to build his company. Everything is already is almost approved for him to build his company and start producing in large quantity. Now, this one you are seeing here now, if you want to buy any of this one now, you can currently go to Okpada, Okpada Square in Enugu State. This car you are seeing here has a lot of features. Everything about this car just like electric. Even if you want to open your door, you don't want to stress yourself, you want to stress your hand. You can just stay wherever you are and command the door and say, door open, the door will open. You want to on your AC, you don't want to start stressing your hand. Just talk to the car. AC on, the AC will on. A whole lot of things is in this car. You want your side mirror to close. Everything is just like electric. They are just wired everything. This car is like the first of its kind that is being produced in Africa. You can see from the interior to the outside, everything is Omo. everything is shea. I want to watch the full video and then see, see things for yourself. Thank you. anyị nọ n'ọkpara square ebe anyị display edisplay rosette electric cars moto ị na-ene anya na abụ electric car o nwero engine it doesn't take a fuel or gas and onye na-arụ moto a onye isu ochi afia bụ architect eh, Kelechi Oji onye nwe na-arụ moto a and eh, from November of 2025 agana ga na-arụ moto fully na Aba government Abia steeti enyeghị ya ana na Aba ebe a na-arụ the plant now so moto no on sales moto no on sales now so we are marketing it so ịgbakọ ego na ị eji wee go imported eh, used moto or Nigerian used moto kage kaghị igoro brand new biko ka m pay me ya I don't know if it's open ke ke driver nke a Can somebody open it? Okay, me pick here. Naimia, look at how the interior is. Incredible. If I leather. Everything bụ screen touch. And the motor, the voice sensitive. One day, n'ego go the motor. ebe o nwere the display. Then, nwezie nke ọ na-atụ hazard right na na ya. Ka unu fando 00 mileage. Motor adịrọ mma. Motor bụ brand new. Ọ bụrụ na nwunye gị na-eme ọfụma, na nwunye gị adịghị eje na phone gị where are you vidio me on igoro nwunye gị moto a and the moto a kịta ọ bụrụ na ị chajie moto ọ bụrụ na ị chajie moto ọfụma na-eyuzi ya around Enugu ị ga-eyuzinwu moto a one month before ị chajie ya ọzọ mana ọ bụrụ na ị bụ onye na-akwụgharị akwụgharị ịfụ nwaanyị nye ya lift ịgbaga ebe ịgbaga ebe a ịchaji sie ya ọ ga-alast for two weeks nke a bụ nke eji eje school run nke obere ya rosette Let's go and show you the logo. Ebe ọ bụla ifu logo a or Rosette Paint or Rosette Motors. Ọ nke na. Then ka ije na nke a na-akpọ efi Igbo. Nke a bụ nke ndị odogwu. Ọ bụrụ na ndị obodo banishi gị si na ịma ntụkwube nna gị ọzọ. Iburu moto anata Krismas, ya e, ndị ahụ bụrụ gị asụ ga-alacha asụ abụ gị. Ọ ndị ga na-agbara gị mkpọ na na enyi ya Enwere e ife dị iche na moto na Tesla. ihe dị iche bụ na Elon Musk bụ onye saut afrịka bụ American citizen onye na-arụ moto a bụ onye Abia steeti bụ Enugu citizen that is the only difference gboro igboro na n'iru ya biko ee ịgwa nwaanyị okwu ọ tụpụrụ gị nọ na moto gị o nwere na moto gị <laughs> ọ bụrụ nwa nwaanyị bụ inye lift ọ na-erute n'iru skuul ọ sị gị drọpụọ ya nwa motivate bụrụ nwaanyị oshiọnwụ na ị ga-ebubi ya na hostel arịa elukwa na hostel amarụ mma mepee dọọ chefuo ihe na moto ọ ya dị ya ka hostel mate ọ na-eme dọọ moto nwanne difference between a Tesla and the Rosette is not much. Let me show you the inside. And this is voice uh, sensitive. You can say on the AC, it will come on. You can say turn off AC, You can say spread the side mirror. You can say open the roof. You can say on the light. Everything is voice uh, sensitive. Let me show you the inside. Look at the gold-plated interior. Look at look at gold. Unbelievable. Anywhere you are, if you're in Enugu, you can, if you can come to Opera Square now, you can test run or test drive. If you are in Enugu, we are, we are live. We are live. No noise, no noise. If you are anywhere around the Enugwa, you can come to Opera Square in the next one hour. You can drive this vehicle by yourself. There is this Igbo adage that nke m na n'anya ba eziokwu nke agwa ma agwa might be lies. Na moto ebe a. No noise, no engine, 100% EVs. Charge and go where you are going to. And this is fully charged. Look at the battery here. Look at the battery. Fully charged. Iyanyegori atabo 4.4 kilometer. If enwere inye ya until the it will exhaust is 350 kilometers. Anyabe anyal only 4.4 out of 350 kilometers. And that's an HE charge if with a small charger. It will take you six hours. Man, where the big charger, it will take you only one hour. Each ife a na be gị will cost you max 9,000 naira. Ịchaji ya 9,000 ịnya ya for one month. Man, Mana ịgba fuel 20,000 naira, obere you are in trouble. So let me show you again. Ka onye get me m boot. We need to see the boot, please. Can Kenda the phone number, please. Somebody should bring the phone number. Na ife ga motor ever. This is the charger here. Somebody should bring the phone number there now. Look at the the charger. But if I come the plug or can you plug yeah, go see I can people now phone. Let me put the phone number you will call if you want to buy. Okay, engineer my fees if I Biko, please, show us. Hey, experiment ka ị na-eme. All these American wonder, ihe nwezi Enugu wonder, na-eke esi achaaji ya. This is how to charge this electric vehicle. ehe na-ekesa achaji ọkụ afụghị na akwụnyezie nke a na ikwunye nke a n'ọkụ na be gị ikwunye nke a ebe a ị na-akpuo ụla maka ọ dị na-agba n'ilu ama ma na-abata ebe 12 taịm ị ga-eduburu ụmụ nwaanyị gbagharịcha mara kubana ịbata ebe 12 ekwe ya na ọka ọ na-akụsi isa ndị gutin bụ na oju ọgbanyụọ ọ bụrụ oju ọ na-amị ọkụ gị ịchaji ife oju ga ọsụ gị ọkụ ma ọ bụrụ na ị nọ na ban a 9,000 naira ọ bụrụ na ị nọ na bambi like ndị a na-adịghị nwa ọkụ emene ababa agbani road agọ. ndị bambi enwe ike ọkọ sụọ gị 4,000 naira ịcha nwekwa ụkwa okwu ịma na ndị biko bikono mụ na unu dị na mma ee emere e ọsha m na n'iru moto bikono and the brother cover it and put the sound system i want to feel the sound system okay let me put the phone number fon nọmba ihe a bụ nwunye the CEO ịkpọ ya na fonu ọ gwa gị and ọ ga na-eme 20% discount 877 1 44 08111 8771 44 let me another thing we na payment plan Zenith Bank, Access Bank, ọ dịka Wema also, eh, Signature Bank. Inwe ịkwụ 30 percent. bank will pay the rest for you buru moto gị n'anya na-akwụzi bank ụgwọ ịma enwe a na-asị na ndị Igbo bụ odogwu mana ndị na-anya new moto na ala Igbo eruo 10% that is the truth the benefit of new moto bụ na ị issue with mechanic olee si ịṅụcha mmanya jesuo mmadụ and this one bụ electric no engine ife a bụ awa trọk nke a nwere engine ife a bụ rozet trọk ka anyị mepee nke a biko o nke a nwere injin mepee nu rose trọk this one na use fuel ọ bụrụ na ị ọptụọ fọ nke a mepee moto o oh. biko ọ bụrụ na ị ga-abịanwu n'ọkpara square i want you to come to ọkpara square and see enugu wonders ọ bụghịzi come and see america wonder come and see for yourself Nekankade, this is uh, the truck. Ifokimia, the new, brand new. onye ọbụla ga-eme ọdara 20% discount no it's okay mepere m boot nke a biko bonnet cover that one mepere m bonnet pin way up pin way up na pin way up no noise no engine nke a na oyi gị na-eri ike nwere nri oyi a na-agbanye nothing nothing if you na-eche enyi ebe a mebi pad ma ọ na enyi gi nwaanyị buru ya jee pịapụ side mirror. ọ na inwe skrach mkpọrọ obere nozi na adịna bụ AC na-eku n'ime kpọnyenụ m the sound system and then this one bụ the if e this one bụ the SUV nke a bụ SUV nke a na-eyuzu fuel